AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa n'ezie eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m mee gị mma ka onye nwe m nọnyere gị ka onye nwe m leta gị ka onye nwe m na-edu gị n'ụzọ gị niile anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị bụ nke na-asị okwu nkwulu mgbe m bụ onye mkpụrụ obi m na-achị ọ ga-ara ahụ ka m ghọtasị na ekwesịghị m ikwu okwu nkwulu ekwesịghị m ịkọkasị mmadụ ekwesịghị m ịkọtọ onye ọbụla ka ọ fọ onye mụ na ya nọ n'otu okwukwe ma ọ dị ụzọ abụọ ikwu okwu ndị dị otu a okwu nke akwaghịre nga okwu nke a na-echeghị uche kwue okwu nke na-ebibi ebibi anyị ji bụrụ ndị ikpe mara n'ọnọdụ dị ka nke a na ọ dị ụzọ abụọ anyị ji bụrụ ndị ikpe mara ma agụziwe ihe gbasara ikwu okwu iji ire anyị ịla ndị mmadụ n'iyi ikwu okwu nke a na-ahazighị ahazi akwaghịrị anyị nga nke mbụ ụdị okwu nke anyị na-ekwu gbasara ndị anyị na ha nọ n'otu okwukwe nke ọzọ bụrụ ụdị okwu na-esi n'ọnụ anyị apụta mgbe anyị na-arịọ Chineke arịrịọ jide nke a ka gị onye mụ na ya na-atụgharị uche anyị sị na nke mbụ bụ ụdị okwu nke na-esi n'ọnụ anyị apụta mgbe anyị na-akpakasị mmadụ ibe anyị mgbe anyị na-ekwu ihe gbasara onye anyị na ya nọ n'otu onye anyị na ya nọ n'otu okwukwe nke ọzọ bụrụ otu anyị na-esi eche okwu ụfọdụ dị ka ekpere n'iru Chineke cheta na isiokwu anyị bụ okwu nkwulu gịnị bụ okwu nkwulu mgbe ị na-ekwu okwu ndị ahụ ọ bụ ikwucha ya ahụ onye ahụ ịkọrọ ihe gbasara ya ọ dịkwaghị ihe ga-eji onye ahụ mee na ndụ mgbe ọ bụla onye ahụ pụtara a na-ahụ ya dị ka ihe ahụ nke gị onwe gị cheworo ha n'iru si wee dị ọ bụ ya bụ okwu nkwulu ị hụkwara nwaanyị a ebe ọ bụla ya gbadoro gaa taa mgbe a na-efe ofufe ị hụkwara ụdị kwa ọma ọ chọrọ izi anyị na ha ji eji ị hụkwara nwoke a ihe ọ dịkwana mgbe ọ naghị eme ka a ga-asị na ọ bụ ya maara karịa onye ọ bụla ị hụkwara ihe nwa okenye onye dị otu anyị bịa tụfie akwa akpọkwanụ nke ahụ gịnị gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-ekwu okwu dị otu a megide mmadụ ibe gị onye gị na ya nọ n'otu okwukwe gịnị ka anyị chere anyị na-eme chetakwa na emere m ka anyị mata n'ụbọchị mbụ si na anyị na-ebi ndụ dị otu a ụdị ezinụlọ dị aṅaa ka anyị nwere ka anyị si na ya pụta chetakwa na ndị Igbo na ilu ha sị na a na mma si n'ụlọ fụwa n'ama ọ bụrụ na ezinụlọ m abụghị nke akpakọrọ ọnụ ezinụlọ gị abụghị nke akpakọrọ ọnụ olee otu ị chere ụlọ nsọ nke Chineke ga-adị matakwa na ọ bụ ezinụlọ bụ ndị wulitere ezinụlọ nke Chineke bụ nzukọ nke Kraịst ọ bụrụ na ihe edoghị edo na ezinụlọ m odoghị na nke gị ụdị mmadụ dị aṅaa ka ọra ga-ahụ ebe mụ na gị nọ site n'ebe anyị na-efe ofufe site n'ihe anyị na-ekwupụta n'ọnụ anyị dịka ndị na-efe Chineke site n'ihe a na-anụ n'ọnụ anyị gbasara bụ ndị anyị na ha nọ n'otu okwukwe ụfọdụ ga-abịa ikpere Chineke alaa ụbọchị ahụ onye a ga-eji laa bụ onye ọzụzụ atụrụ onye a ga-eji laa bụrụ ndị na-eje ozi n'ụlọ nsọ nke Chineke otu o si omezighị ọ bụrụ na anyị leba anya akwụkwọ Taịtọs isi atọ amaokwu nke abụọ nke abụ agba ọhụụ Taịtọs isi atọ amaokwu nke abụọ ka anyị leba anya hụ ndụmọdụ nke Taịtọs na-enye anyị ụzọ anyị ga-esi na-agwarịta onwe anyị okwu ụzọ anyị si ekwu okwu ndị kpọrọ onwe ha ndị kwere ekwe Taịtọs isi atọ amaokwu nke abụọ ọ sị ka ha ghara ikwulu onye ọbụla ghara ịbụ ndị na-alụ ọgụ ka ha nwee obiọma na-egosi ịdị nwayọọ niile n'ebe mmadụ niile nọ ka ha ghara ikwulu onye ọbụla ghara ịbụ ndị na-alụ ọgụ mgbe ị na-ekwulu mmadụ onye ahụ abịa si n'azụ nụghị ihe gbasara ya ihe ọ na-akpata ọ bụ ọgụ obi a ga-adị onye ahụ mma onye ahụ ga-abịa ọgụ ịhụ n'ụzọ anyị na-esi agbasasị nzukọ nke Chineke n'ọnọdụ dị ka nke a ekwulula onye ọ bụla gị onye mụ na ya na-atụgharị uche kama ya sị ka anyị nwee obiọma ka anyị na-egosi ịdị nwayọọ n'obi ebe ọ bụla hụrụ mụ na gị amara na anyị bụ ndị na-anọchite anya nke Chineke biko ka anyị ga-akwa n'akwụkwọ James isi anọ amaokwu nke iri na otu jems isi anọ amaokwu nke iri na otu ọ sị ụmụnna m unu ekwutọrịtala ibe unu onye na-ekwutọ nwanne ya ma ọ bụ na-ekpe nwanne ya ikpe ọ na-ekwutọ iwu na-ekpekwa iwu ikpe ma ọ bụrụ na ị na-ekpe iwu ikpe ị bụghị onye na-edebe iwu kama ịbụ onye ikpe ya mgbe ị na-ekpe iwu ikpe ọ pụtara na ị geghị ntị n'okwu Chineke Chineke sị ekwutọla ibe gị ọ dị otu ị ga-esi wee kwuo okwu ya bụrụ na ị na-ekpe onye ahụ ikpe mgbe ahụ ịhụ n'onwe gị n'ogo nke ị na-enwekwaghị ntụpọ ihe anyị ji na-ewepụta ya n'ụzọ dị otu a bụ ka ị mata na okwu nkwulu abụghị naanị megide Chineke okwu nkwulu megide onye ọ bụla nke ka nke onye gị na ya nọ n'otu okwukwe ekwula okwu nkwulu megide ndị ahụ ụfọdụ n'ime anyị bịa ha na-eche sị na ihe Jems na-ekwu okwu ya ebe a ka anyị ghara ikwu okwu nke na-abụghị eziokwu ma na-eme ka anyị matasị ihe ọ bụla gbasara onye ọzọ akpala ya ekwula ya ma ị na-ekwu ya bụrụ eziokwu na ọ bụ ndụ onye ahụ ka ị na-akọwasị ma ọ bụ na ọ bụghị eziokwu ekwula ihe gbasara onye ọ bụla ihe o jikwana dị mkpa bụ na asịrị karịrị n'ụlọ nzukọ anyị mgbe akọghị onye a akọ onye a ihe a na-achọ ime ka anyị mata bụ ọ naghị ewetara anyị udo ọ naghị egosi na anyị bụ ndị nnọchite anya nke Chineke mgbe ị na-atụchasị ndị mmadụ ị dị aṅaa ka m jụọkwa gị ọzọ biko cheta ọ bụ nke a kpatara nwa na-aga ụlọ akwụkwọ ọta akara ji si ibe ya ọkwa nne anyị si na nna unu na-aga ohi n'abalị amaghị m otu i si na-ahụ ihe ndị dị ụtọ ọ bụ ma ọ nọghị nga ekwuru ya ọ ga-ekwuwo ya nwatakịrị ọ pụrụ ikwu okwu dị otu a ma ọ nọghị nga ekwuru ya biko gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị nwee mgbanwe mata ịkwa ire anyị nga mata ihe anyị kwesịrị ikwu na ihe anyị na-ekwesịghị ikwu mgbe ị na-eme nke a ya gaziere gị udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị naekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụ ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị ekpere anyị bụ ka ịhụnanya Chineke bara anyị ụba n'ime ezinụlọ anyị n'aha Jizọs amen ụmụnne anyị Chika Nwejike na Ndụdịrị Mmachukwu abụ nke unu nyere anyị bụ abụ nke na-ewuli mmụọ anyị anyị na-arịọ ka udo Chineke na ịhụnanya ya nọnyere unu n'aha Jizọs amen ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere ime akwụkwọ nsọ Chineke gee ma nata ngọzi dị n'ime ya ana m ekele gị gị ezi onye igbo na-ege ntị ya dịrị gị na mma n'ihi na ị nwere oge nye ozi nke onye nwanyị ebe ị wepụtara ohere ịṅa ntị iji wulie mmụọ gị chineke anyị ga-aṅakwa ntị na arịrịọ gị taa anyị na-eleba anya n'isiokwu nke m na-akpọkwasị amara ya ube n'ihi unu amara ya ube n'ihi unu ka anyị kpee chineke anyị mee na o dozie akọnuche anyị ịnakwere ọlụ ahụ e lụrụ n'ihe anyị ka ọ dị mma gị so anyị mgbe niile n'aha jizọs amen ebe anyị na-ewere ihe ọgụgụ anyị bụ na abụọ ma isi iri abụọ na abụọ amaokwu nke iri na isii cheta na imere m ka ị mara na isiokwu anyị bụ amara ya ube n'ihi nọ na amaokwu nke anyị lebara anya ugbu a a na-ekwu okwu banyere nkịta ha maọbụ ụmụ nkịta nke a na-eme ka anyị mara na ụmụ nkịta ndị a na-akpọ bụ ndị na-alụ ọlụ ọjọọ ndị na-alụ ọlụ ọchịchịrị ndị ekwesu jikwara ngwa ọlụ ndị na-emegide mmadụ ibe ha ndị na-agbaso nzọụkwụ ka onye iro na-abụ nke Chineke ọ bụkwa n'uche nke onye nwanyị ka mmadụ ọ bụla nke mmehie na-ewere ọnọdụ n'ime ya nwee mgbanwe bụrụ ezi nwa ya ndị ahụ ndị na-alụ ọlụ ọjọọ dịka akpọpụtara kpọpụtara ha n'akwụkwọ nsọ a na-akpọ ụmụ nkịta bụ ndị gbara alụ tụọ alụ gbaa izuzo mee atụmatụ ma gbuo jizọs kraịst ha mara ya ube mgbe a na-asị ha mara ya ube n'ihi unu nke a pụtara na onye nwanyị jizọs nwere ọnya o nwere mmerụ ahụ na ahụ ya onye amụma azaya na-ekwupụta nke a n'ụzọ o doro anya n'akwụkwọ ya akwụkwọ aza ya isi iri ise na atọ na n'amaokwu nke ise ya ebe ahụ na-asị ọ bụ ezie na onye Nwanyị bụrụ ọnya na ọnya nke kraịst jizọs kraịst m buru o meghị ka olileanya anyị gwụsịa ọ tara ahụhụ n'ihi anyị ma ndụ ya ka fọrọ n'ihi anyị ezi enyi m a mara ya ube n'ihi unu a mara ya ube n'ihi anyị anyị onwe anyị mbụ ndị chineke anyị si nwa n'elu obe ka nwere olileanya taa n'ihi na ọ ka dị ndụ ma achọrọ m ka anyị leba anya n'ihe dị mkpa ka ọ nwee ike nyere anyị aka ka anyị ghara ịlaghachi na ndụ ka ochie ihe ahụ kpọrọ ụmụ nkịta ọ dị ihe akwụkwọ nsọ na-ekwu banyere ha iji mepee ime mmụọ anyị ezi enyi m gịnị bụ ọnọdụ nkịta dịka akwụkwọ nsọ na-ekwu na akwụkwọ ilu isi iri abụọ na isii amaokwu nke iri na otu ọ na-asị dịka nkịta nke chigharịworo ọzọ n'ihe ọ gbọrọ otu a ka onye nzuzu dị nke na-emekwa ihe uche ya gbagọrọ agbagọ ọzọ ebe ọzọ ị ga-elebakwa anya bụ n'akwụkwọ Pita nke abụọ isi abụọ amaokwu nke iri abụọ na abụọ aga m ichefu ime ka ị mara ihe aza ya na-ekwu na akwa aza ya isi iri ise na isii amaokwu nke iri ya ebe ahụ na-asị ndị nche ya bụ ndị isi ha niile amaghị ama ha niile bụ nkịta dara ogbi ha apụghị ịgba ụja ha bụ ndị na-arọ nrọ na-edina ala na-ahụ ịtụ orura n'anya n'akwụkwọ Filipaị isi atọ amokwu nke abụọ ya na-asịkwa gị onwe gị nwa Chineke ma nwee nlekọta anya n'ihi ụmụ nkịta ndị a ndị bụ ndị na-alụ ụlọ ọjọọ dị iche iche nwee mkpachara anya n'ebe ha nọ nwee nlezianya n'ebe ha nọ ha ka ejukwara taa gbuo jizọs kraịst onye nwe n'ihi gị n'ihi mụ ka a mara ya ube ka m mee ka ị mara na onye nọ na ndị o ji eje ozi n'ụbọchị ndị ya ka deetụ atụmatụ ụzọ ha ga-esi makwa mụ na gị ube ndị chọrọ ịgbaso nzọụkwụ ka onye nwe anyị ha chọrọ ịma gị ube gị onye chọrọ ikwu eziokwu n'ụbọchị taa ha chọrọ ịma gị ube gị onye chọrọ ibi ndụ nke eluigwe na gana na ekele n'ime ya ha chọrọ ịma gị ube ịma gị ube n'ụzọ ka ime ka ị ghara ihe ị kwerela mee ihe na ịchọghị ime ezi enyi m nlezianya ka ị ga-enwe n'ụbọchị taa mbụ iji chineke anyị nwee nkasi obi ịtụkwasị uche n'ebe jizọs kraịst nọ mara na nkịta ha dị nke ga-ezute gị n'ụzọ taa ma ana m eme ka ị mara nkịta ndị a ga-ezute gị n'ụzọ taa ha agaghị ata gị n'aha jizọs amen ha agaghị emegide gị ha ga-agba ụja ma ha agaghị enweta gị dịka anyị gụrụ n'akwụkwọ ilu isi iri abụọ na isii amaokwu nke iri na otu ebe na-asị dịka nkịta na-alọghachi n'ọgbụgbọ ya ka m mee ka ị mara na ibu agha ka onye iro agabigawo naanị ihe ọ na-emebe ịlọghachi n'ụgbọ ya ọ gaghị enweta gị n'aha Jizọs amen ọ ga-ebu agha n'ihi gị ma ọ gaghị enwe mmeri ọ bụ na ọ lọghachiwa n'ihe si ya n'ime pụọ ma ọ gaghị emekọrọ gị ahụ nwee okwukwe n'ebe Chineke anyị nọ ọ ga-adịrị gị na mma ha mara Kraịst ube mana na ube agha ha mara Kraịst ewerewe ọnọdụ ube ubeke onye iro chọrọ ịma gị ọ gaghị enweta gị ka bụ okwukwe m n'ebe Chineke na ọ gaghị enweta gị anyị gụrụ akwụkwọ nsọ aza ya isi iri ise na isii amaokwu iri ya ọ sị na ndị nche kpuru isi ha niile amaghị ihe ha niile abụọ ndị ogbu dịka nkịta dị iche iche ha enweghị ike ịgbakwa ụja ha na-ehi ụra ha dinara ala ha na-ahụ ịda mba n'anya ka m mee ka ị mara na ihe niile na-ebu agha na ndụ gị ga-ada mba n'aha Jizọs amen ha ga-ekpu isi ha ga-edinara ala ha ga-ehi ụra ihe ọ bụla nke na-achọ ịma gị ube dịka ọ mara jizọs kraịst ọ gaghị enweta gị n'ihi na kraịst anyị anarawo ube ka e kwesịrị ịma gị akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ bụ n'obere ụtarị ya nke kraịst ka ejiri mee ka ahụ anyị dị ike n'ihi nke a ibu agha niile ka onye na-ebu ọ gaghị erute gị aka ọ gaghị erute ezinụlọ gị aka ọ gaghị erute ụlọ ahịa gị aka ọ gaghị erute ụlọ ọrụ gị aka ihe ọ bụla ị na-eme nke ziri ezi n'anya onye nwe anyị ga-aga ka ọma kwere nke a na ọ ga-adịrị gị otu a nwee nlezianya na nkịta niile ka ị na-ahụ n'ụzọ ndị niile na-anụ ọrụ ọchịchịrị n'ebe ikpeazụ m chọrọ ime ka ị mara bụ akwụkwọ mkpughe isi iri abụọ na abụọ amaokwu nke iri na ise ya ọ sị na azụ obodo ka ha ga-anọ bụ nkịta niile eze enyi m ịhụna na nkịta ndị a na-agba ụja achọ ilomi gị imegide gị taa nwere ọnọdụ n'ikpeazụ obi agbafula gị nwee okwukwe n'ebe Chineke nọ ma kwere na a mara Kraịst ube n'ihi gị na ọ dịrịwo gị na mma ị gaghị ebe akwa ị gaghị anwụchi ọnwụ ị gaghị ala n'iyi ị gaghị ama n'ọnya ndị nrọ gị ebumnobi Chineke n'ebe ị nọ ga-abịa na mmezi ube Kraịst aha gị lụpụtara gị ezi ka ọ dịrị gị na mma si ugbu a ruo mgbe niile ebighị ebi amen onye nwaanyị ime na n'ihi nwa gị gọziere m uru gị a nke na-ewere okwukwe nakwere na ọ dịwere na mma gbaa ya ume ibu agha niile ọta niile ka onye iro ya bụrụ n'efu n'ebe ọ nọ ya bụrụ n'efu n'ebe ezinụlọ ya nọ n'aha jizọs kraịst bụ onye anyị onye mgbasa ozi o nwere agụ ụwa imena n'ozi ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ chineke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke na-eduzi gị ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo